akwụkwọ bụ ndị edukeshọn bọọdụ n'olu ndị iti nke parish a anyị na-asị ka Chukwu gọzie unu n'ozi unu na-eje anyị na-ekele ndị nne na nna ndị na-agbasi mbọ ike ịkwado ụlọ akwụkwọ anyị ọtụtụ ndị nne na nna amaghị enye nsogbu ma ọ bụ gbagha ha iwu ụlọ akwụkwọ anyị ndị dị otu a na-ahụ na ụmụ ha na-adị ọcha ma yirikwa uwe akwụkwọ ziri ezi wee na-abịa akwụkwọ ha na-ahụkwa na ụmụ ha mere ihe ide n'ụlọ ha